ọfịa vajele ịchụ nta ofu dị nta na nkịta ya jele ọfịa vajele ịchụ nta a na-ekwu ka a na-ekwu nkịta tagbu ofu anụ dị n'ọfịa dinta etibe mkpu kpọrọ nkịta ya wee naba ruonu ka farụrụ n'ụlọ okwu wee daghara ebe akpọrọ nkịta okwu wee daghara ebe a dinta etibe mkpu gwakwa ndị n'ụlọ ya onye ekwe na nkịta jedebe na ite anụ dị n'ọkụ onye ọ bụ na-ebe nkịta anya tanya bụ nkịta na-ezu ori nkịta anya anya na ite anụ dị n'ọkụ achụma nkịta ka egbuo nkịta na-anya n'uko achụba nkịta ka egbuo mana ọ bụ onye bụ nkịta tagburu n'anụ wee ehe ụmụ ibe ụmụ ibe ụmụ ibe ndị ndozi ọdịnala ụmụ igbo ụmụ igbo anyị na-ekene ụnụ ụmụ ibe anyị ekene ụnụ anyị ekene ụnụ ụmụ anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị na igbo na-eje dị mma igbo na-eje dị mma life and direct <laughs> ụmụ aghọtara ebe <laughs> ụnụ amaghị ihe mere anyị from Facebook ihe mere anyị ọrụ na-aga aga ọya mara anyị ji wee squeeze ya ya mere ebe aka ụlọ mgbe akụbara anyị aka mba anyị gwawo ndị ndozi ọdịnala igbo ihe niile gbasara igbo na dis generation ka ọ ga-eme ọ bụrụ na anyị mesịa ihe a na-eme n'ala igbo maka ndozi ọdịnala heritage center anyị ebido rekrutment for ndị eze mmụọ na eze ala m ga-agwa unu na ọjị nwere ihe ọ pụtara nzu nwere ihe ọ pụtara mmanya ọkụ nwere ihe ọ pụtara mana ọ bụrụ pọblik maka ọnwụ na ụlọ ma ihe mere igbo ancient igbo there is so much court court court court court why nze na ọzọ court <laughs> ichi court ikenga court <laughs> ọ bụrụkwa mwa kwuru yo go and do your own research there is a reason for that enwere reason for that you can just fo igbo today ịfụ ka ndị mmadụ na-ebugharị ọjị ebugharị mmanya ịjụ ọzọ onwe gị ajụjụ i chere ndị nọ n'ụlọ ụka na-ata na biskit a ha na-ata bụ arụ kristi iche na biskit a na-ata n'ụlọ ụka bụ arụ kristi biko na ụmụ igbo ajụjụ ka m jụrụ ụnụ so ọnwụ na ibelivu na waịn dafada na-aṅụ bụ ọbara jizọs ọwụ <laughs> disentịrị ọ disentịrị na-agwụ olu nsogbu adịrọ ụmụ igbe rapụ na evrịbọdị ụmụnna anyị ka ha bụ ndị igbo si onye na chi ya anyị ma ihe okwu aha pụtara nwere ọkụ ọkụ ọjị okwu mara ọjị nwere ọkụ mana ọkụ ahụ bụ koodu anọda koodu ọkụ ahụ ifere ebe ahụ koodu ọkụ ọjị bụ koodu on its own ọjị na onwe koodu on its own mmanya ọkụ na onwe koodu on its own agwara m nna nna nna anyị ha erike erike erika ọnwụ mgbe anyị mesịa ihe gbasara heriteji anyị anyị ebido rekrutment from there just gwa m that 22 2010 year 22 year 22 2022 aba 23 chaka ghọrọ mgba nsị igbo land in the beginning of igbo land chaka ghọrọ mgba adịba nka mma agwa gị there is nothing like this day tomorrow you can create ị ga-arụ tomorrow now and anyị ebidogo to build tomorrow that is your own problem a na-ebe akwa na nwa bekee na-eme ihe a na-eme ha na-agwa gị na nwa bekee wu classified ihe m na-agwa ụlọ classified information I don't say nonsense ihe mere bụ na ihe m na-ekwu ebe ahụ 10 percent of ihe a ga-eme n'ala Igbo 90 percent anaghị ekwu ya ebe a because ọnyanwa awụ ebe ahụ ka a ga ebe ezi na civilization of what to come ị ga-ejezi na iro gbara ndị mmadụ ama ị na-achọ ime mba 90 percent of ihe anyị je ka ibild n'ala Igbo the culture of Igbo land will be based on commercialization that is what nna nna anyị ha dubere na amara ya ọ pụtara unu amara dat ihe eke na ori na akwara mpụ ha pụtara unu amara ihe ọ pụtara bikos ị mahụ na based on commercialization bụ ihe ọ commerce so Igbo land is coming into commerce 2023 aba 2023 Igbo land na-atọ into commerce Igbo land na-atọ na-afụkwa dati ihe ahụ ọ na-eme ụnụ fụ mgbe o nwere nwere ike ndị ndị afụrụ ya mgbe ndị ochie ọ na-eme onye eze eze mmụọ pụta ndị mmadụ niile na-akpọ onye mmụọ maka na onye dị asụ eholi holi na-aga n'ilo. onye ọgwụ na-aba n'ụlọ nkịta ọkara ebe a igbo mba ọ na-emezi onye ji esi ebe ochie pụta ọkara nkara ịmara agụba ha na-eji n'aka na enwere ihe ọpụta ịmara ọsị mbụ ịmana oji oji ha na-ama na wesi mbụ ịmana mkpara ndị chifu na-eji n'aka na-ese agụ na a na-akpụ agụ na ya ịmara ọsịmbụ mbụ ka ọ bụ mba anyị amara anyị na-ajụ obi ihe na-eme anyị isi ka m gwa ụnụ ihe m na-agwa ụnụ ụmụ ibe anyị ga-ekele godo eke kelee orie kene afọ kene nkwụ ụwa ọ dịghị ọfụrọta ahụ si wee chee ka o si wee dị e nwere something so many people na-amarọ e nwere so many things so many people na-amarọ and that's why we wee bụrụ secret why we bụrụ secret bụ because of onye na chi because of the level of your vibration so ihe ịma mere ndị Africa ji ata ahụfụ today let me tell you mgbe ndị ochie there is loyalty in igbo land and loyalty bring royalty ndị igbo ji wee sị ụnụ sị na onye fere eze ka eze na-eru now today why na ndị nwere ego anaghị enyere ndị pụọ mana aka n'ala Igbo ma why because there is no more loyalty ihe mere ndị nwere ego anaghị enyeziri ndị Igbo aka today wu because there is no more loyalty because when there is loyalty there is loyalty kịta now all this court niile Igbo nwere onye ga-esi ebe o si pụta ụnụ amaghị na this court bifo ịba ya na e nwere level ị ga-eru igbo don initiate people anyhow mana onye ọbụla ga-apụta na Facebook na-ekwu nọnsensị ihe sọrọ ya n'ala igbo ihe ma nze na ọzọ ma nke a ma nke a ma ikenga all of them bụ a higher knowledge of people nọ n'ime mana nkịta anyị ga-anọkọtazi n'ofu onye si ebe o si ọgara na ọ ọgara na WhatsApp ọ na-akọta uduri ọrụ nọnsensị ndị ndozi ọdịnala ọrụ anyị bụ n'ala igbo life and direct and anyị ga-erikrut new eze mmụọ na eze ala ọkwa ha ihe a na-eme kọmpetishọn onye ọbụla nwere ike ime ihe ọbụla like because it's a free world mana ihe anyị na-ekwu we are building a new civilization 2023 bịa n'ala Igbo fụ ihe ga-eme na just nye anyị this four years nye anyị this four years anyị na ọ na-eme argument mgbe mgbe kedu ihe a na-akpọ dis man rụrụ apụl apụl mobile mgbe o bidoro ịrụ apụl onwe onye ọkpọrọ ọkpọrọ ụnụ ọkpọrọ kpọrọ ndị ọdị ọ dị mgbe bigeti bidoro nwere onye ọkpọrọ ọkpọrọ ndị ọdị ọ dị so the ozi ọma bụ ndị ọdịkọdịkọdịkọsa ọdịkọdị egoro ọ dị ka ọ dụnụ ọ dị ka ọ egere so that is the message agwarọdị maka movement ihe abụrụ movement this is not a movement ihe ahụ onwe ndị m na-achọ then those people I get them I gather them then we go ahead and do the thing there is information enwere ihe njiwa information dị adị to build best system n'ụwa the best system n'ụwa bụ ndị isi ojii ọ dị information ya dị ọ bụrụ okwu ka a na-ekwuri ya bọtụ you cannot trust in this ojii because their mind is unstable you cannot trust them because their mind yet they are leading by spirit so how can you trust onye mmanya na-egbu ka e ga-esi trust onye mmanya na-egbu onye mmanya na-egbu amara ihe ọ na-eme kpọta ndị be anyị aghọtaghị ya na-akọ onye ọbụla dị mind na lead bụ onye mmanya na-egbu that is it simple as abcd but this symbol nọkwa na your culture this symbol na your culture ha gosiri gị in your culture in plain black and white bata ịghọtara ya <laughs> ịghọta ya ọ dị ebe ahụ pụta gama abịa ụlọ this is symbol of onye mmanya na-egbu is in your culture every ị na-eme ya every day mana ịma ha data ihe onye mmanya na-egbu ahụ pụtara so ndụ ị na-ebi bụ onye mmanya na-egbu ya ha na-akpọ dị ndụ ndụ who is leading by spirit onye mmanya na-egbu and ndị your ancestors tiri n'ọjị ike ọjị aha efere ọjị aha dị ebe ahụ ọ dị dị nzu ahụ ọ dị dị nkwụ ọkụ anyị bụ n'aka ọ dị die ihe niile adị die but ifugo ịghọtaghị ya because ifu ọ onye na chi the level of vibration eh, eh, akachim up there so that is the case onye maka ndị sonu rapụ na everybody rapụ na onye ọbụla ọ bụrụ unu ga-ekwe this mm religious fight na facebook kwụsịrị ya if you can uh, if you open na ị ga-eme accept because eso m na ndị bidoro atin but ihe mere nji wee kwụsị ya bụ enwere ihe mere nji wee kwụsị ya onwere onye gwara m kwụsị ya mana abịago m bịa kakuleti ya fụna ndị gị na ha na-eme ihe ha etobeghị ebe erubeghị di ya so ị ga-ahapụ ha ka ha jiri nwayọ ruo onye ọ bụ jos giv dem the message gwa ha ihe nwere ike gwa ha don't fight with them ịbatago bụrụ bikos ndị be anyị otu anyị mana otu anyị si afọ ụwa kịta anyị chegbu na ọ bụ ịmana onye nwa mere ndị ndị afrịka ji ata afọ afụ ha na ihe ọ bụla amabụrụ ya n'ike ịghọtago ha na-alaik ịmabụrụ ihe n'ike mana nwa bekee na-ese maapụ 50 years onweghị onye ga-asị ya ka mbọsị na-ebido ka mbọsị na-ebido bifo mara ihe na-eme 50 years aga rụsịa the plane rụsịa the train rụsịa ihe ọbụla chọrọ ịrụ nda 50 years mana nke anyị bụ ị nwere ike igwe ọdịnarị 5 years sef ọ sị 5 years cha 5 years cha <laughs> mana nwa bekee na-eme bọjetị 50 years 100 years ji nnọwa ya na-arụ ya na-eje na-arụ ya na-eje so ihe ndozi ọdịnala bịara ebe ahụ forever and ever bifo na-ama ihe na-eme nsebụ ndị nwe ma abụzọv so biko nu ihe ọjọọ soro onye ahụ na-eme don't worry ọ ka ọ bụ the level of understanding you cannot give what you don't have ị gaghị enyenwe ihe inwe so this person is trying to give the best they have anyị nyere ha the culture we give our people the culture we give it to them so ọ bụ ndị have exam is an exam we give the exam to them am of all those things mana all these people will stay insult me ọhụrụ ya kpụkwa m iyi but oh, mụnwa this culture I give it to them ama m ihe dị n'ime ya but they will still insult me because na magbara ihe ọ bụ ihe nji gbaa nkịtị bụ na because is an examination is exam because normally once you are advanced ị ga-aghọta ya because life is one ọwụ na ịghọtara ya that means there is something left ị nidiri ịgba ọsọ ihe e nwere n'ụwa bụ bet life and death which is rebirth birth life and death birth life and death birth life and death ọ ihe nwere mme n'ụlọ ofu example ọkwa ifuru football ahụ a na-agba agba e nwere ebe ha na-eme apụta na tọnel ha nọdị ha na-eme apụta na tọnel aba ha nọdị na tọnel ahụ <laughs> e nwere ihe mere bikọs ụlọ agbọghọ ndị mere football ihe ha ji mee they still show you another code of life ha pụta na dat tonel ha nọdị there emesịa ha pụta na tonel ahụ pụọ pụtazie na pitch ha pụta na pitch ha nọdị na senta ọkwa ya senta ahụ ọ bụ two side both side both side be 11 11 players plus referee that is 12 so the referee anụnwa is like two people because all nọ na the both side of the team that means 12 12 nwezie ihe a na-akpọ linesman two linesmen that is 14 14 electron 14 proton that is the number of the moon atomic number of the moon now na ekwentị ka nna agwa gị nna agwa gị ihe a just a slightly ka mma atụpụrụ na azụ ịnazie na ya adịghị begin to think that half of the pitch aha bụ akpa nwa that tube ha nọ ebe a ha na-eche eche bifo ha aba na dị akpa nwa ihe na-akpa awụ fallopian tube a na-akpa tropali falopia falopian tube so ebe a ha nọ na tube ahụ na-eche ka ha banyezie na dị akpa nwa so time ruzie ma ọ bụ na akpa nwa ha pụtara eg pụta ifụ na kamp football kamp na dị ka egg ọ na-adị round ọ dị round ọ dị ka eg akpa nwa ịghọtago so ọ bụrụ na that time ahụ ruzie akpa nwa ha pụta ha abanye mgbe aha bọọlụ ebidogo if na ibi na-agba bọọlụ na the other side of the line that means isi na akpa nwa gị wee pụzie amụọna gị amụọna gị the other side half of that kampụ aha dị round half ya nwee line dị ebe ahụ so ịgago na the other side ị na-agbazi bọọlụ na the game ebidogo so e nwere two lines men two lines men now the judgment of your your judgment of the brain of the judgment ịghọtago so this brain now na judge gị n'ihe ọ bụla ị na-eme ịgba rof onwe ndị aka elu egbuo ya pii ịgbara ọf ịgba ezigbo bọọlụ nwanne inye goolu imerie now ihe m na-agwazi ụnụ ihe m na-achọ ịbụ ụnụ nesensị bụ na ihe mere afrịka anaghị aga n'ihu because there is no team football team na-eme ọfụma that shows that na ha ghọtara about life because for you to have the best team ihe a m gwara gị na ee eh, now okay the ihe a na-ekwu na life now is is in this pitch football pitch now kedu ihe ị ga-eme ka this 11 eh, eh, eh, players here with referee and ka here you eme ka ha mee them how do they survive this life you have to create a system institution educational system in every which way science in every which way then you have the best referee you have the best coach which is the teacher best coach is the teacher you got go. so if you have the best institution which is the best team of football that means necessarily na ị ga-ewe the ball and win the ball ihe ị ga-ekwu bụ na the society ọ dịgo ọ bụrụgo a better place and a great place ọ bụ na nwere good players so ọ bụ ihe a gwara gị the message is simple in football but ọ bụrụ anybody nobody will ever tell you this thing na agwụ is a privilege to you so because ọ bụrụ na ndị a na afrịka ha bụrụ problem ọ bụ ngụnwa the young person because ọ bụrụ na ị mere understanding ebe ị ga-ebu ụzọ wee fetifowo to control the leadership because that is the willing tools to enslave you the willing tools to enslave you is the political structure so you must fight tooth and nail to control it but you refuse you refuse to do ihe ọ egosi you refuse to do because you don't know this thing na-agwa you don't understand it and that means you have been led by spirit mmanya na-egbu gị you are drunk ị ṅụrụ mmanya because life living by spirit bụ mmanya na-egbu onye ahụ ọ mara ebe ọ na-eje nna ya ka nna gị ji wee were datị mmanya ọkụ nye gị n'aka mmanya ọkụ ahụ o nyere gị bụ na this mmanya ọkụ symbolizes spirit leading you ọ sọrọ gị ngwa ya ka ị na-ekwugere ọ sị gị don't let spirit lead you that is what ji wee nye gị nzu nzu that means you are higher in knowledge you are whiter than snow symbolizes higher knowledge ma ị ga-afụ onye nkịtị were nzukọ n'anya mana ọma na enweghị ihe ya pụtara about from no symbolizes higher knowledge person who is over above spirit because ịfụ ọkwa ọjị ị ga-afụ na ọ dị circle ọjị ma ya n'ime ịfụ ọkwa ntu ọ dị sekụl mana aka ya nọ n'iro ọ naghị anọ ya nsị ọ bụ ihe ahụ the teachings of the higher knowledge and until you understand this thing na ọjị nọ n'ime nzu nọ n'iro ịghọta ihe okwu na-aba pụtara ịghọta ihe mmanya ọkụ na once ịṅụọ mmanya ọkụ ọ na-egbu gị egbu and onye ọ bụla ṅụrụ mmanya anaghị eme decision you don't, you don't do anything when you drink because ị gaghị ama ihe ị na-eme ọ ihe nna gị nyere gị mmanya ya sị gị you must reason above the spirit but ọ onye nwa your God so you see how can something nna gị gwara gị don be above that's why onye gị nchọrọkọtọ nchọrọkọtọ the circle plus with four n'ime the circle that means the circle is the spirit and the four is the matter is your body so ngụwa nọ outside the store, number six but this thing will mystery schools onwe onye na-akụziri gị outside ọ bụ ihe aka na study na ikenga na those things enwere ike nga nwa amaala ihe anyị na-awụcha kọtụ ebe a na-akụzi higher knowledge that is why ana igbo ancient igbo ji wee nwee best place because ha nwere best educational institution that will bring a child into a master level of human behavior eh? nabata ihe na-akọ so nke a anyị nọ nkịtị nkịtị ka anyị bụ so mmadụ edisivuzi n'onwe ya ihe anyị na-eme agwa anyị gosiri na anyị wụ nkịtị our attitude shows that's why nwa bekee ji nwa bekee jidere ụlọ ogu n'ọfọ you don't know nwa bekee jidere gị ogu n'ọfọ because ọ tachara ụkwachara gị eze ndị mmadụ ga-asị baịbụl asị ụka asị ya nna nwanne enwere onye tinyere gị egbe n'isi enwere onye tinyere gị egbe n'isi si gị you must take this thing isi na mgbe nwa mgbe nwa oke that time agago oke ka m kwerezie na ha ji egbe bịa si gị by force to worship how can somebody force you to worship do you know how how magnet ma ihe ikwu na amaghị ihe religion ihe ahụ magnetism nobody will force you because once you are led by spirit you go there ogwurụ na ekwuzina ka mmadụ na unu once you led by spirit religion must attract you ọ bụrụ na ọ bụrụ siemens ọ bụrụ siemens ọ bụrụ judaism ọ bụrụ judaism one must attract you because mmanya na-egbu gị you are inwe ihe a na-akpọ abnormal desire would nwere abnormal desire so you need something to kill down the abnormal desire <laughs> so ihe a bụ level of understanding that's why ndị si rapụ na onye ọbụla na-eme ihe ọ na-eme as long as na ọ naghị ezu ochi na ọ naghị agba so wado ọ ga-aghọta ọ ga-aghọta all those ones dugoro ogo ịghọta ihe a na-eme nwere thinking faculty anyị mara ndị a ga-abara igbo uru we will call them and give them this information so that eh, this life will continue ala igbo ga-abụ ezigbo obodo ọ depending na the mind of the people so bro there is no automatic ticket to heaven all the mind when the mind begin to reason above and they put everybody get eme because only few people on this earth ghọtara ihe na-agwa so only that few people that's why that few people control this world all few people na control ụwa niile ọ bụrụ onye ọbụla so onye atụ na-egwu ndị ndozi ọdịnala atụ na-egwu nwere nothing will happen nwere ihe ga-emenụ ọwụ onye ji igugu ewu na-eso the fastest atom generate the fastest vortex ọwụ na mmadụ ịtọ nwee kọmpanị nọ n'ala Igbo mmadụ ịtọ nwere ike inwe kọmpanị nọ n'ala Igbo sọ mmadụ ịtọ ka ha na-akpọ disman ndị a nwechara IMF bank ma ihe a niile onye ka ha dị onye ka ha dị nwere ya ndị Europe erughị 20 ndị ọzọ na-agbara ha odibo ndị mmiri Europe erughị 20 ndị ọzọ na-agbara ha odibo so mgbe ọ bụla fụrụ movement ọbụla na-eme igwurube these people were led by spirit ọwụ ndị mmanya na-egbu they are Catholics people with abnormal desire ọ ihe na-eme ha because first of all first of all ọwụ na society aghọtaghị na the government were willing tools that means the society enwere something wrong into their educational system they are culturally derailed enwere something dị wrong with their educational system ha aghọtahụ na any government were willing tools so that means ịmaha na ị ga tut and you must hold the position of the power ịmara that means ịmara ebe a na-eje ịmara ihe a na-akọ ị maghị ihe na-akọ atọ that is why onwere people complain n'ụwa nwanne esi onye complain ruo echi because onye oh, oh, because that spirit dị ele gị ị na-eche na somebody somewhere we intervene because in, in outside world in outside world in essence ọwụ oh, ndị because higher element it lower element ị na-egbu ewu na-eri ị na-egbu ọchịcha na-eri na-egbu oke na-eri so if human being who is above you can still kill you nature will justify it ọ ga-justify ya because ọ ga-ejidere gị ogu n'ọfọ that anybody beyond this level is the same thing with ewu you got so unless you are above because your mind nwere certain things your mind reject nwere certain things your mind mere accept enwere ihe your mind na-agaghị eme as a higher being but ị na-eme those things so nature side ahụ ịnọ. you are food for ndị ọzọ your qualification leveling of food for ndị ọzọ because that is only two in one mmụọ ọwụ mmụọ bụ ihe a ekwu okwu inside si mmụọ anụ wee nweziri chukwu na chineke inside mmụọ ọ bụ mmụọ ka a na ekwere because mmụọ bụ dị energy at rest potential energy at rest ọ naghị emove emove so ọ bazie emotion ọkwa energy in rest but ọ nọ emotion ọ na-emuvuzi emuvu na but ọrụbabeghị ọrụ because ọ nọ n'ikuku ọ nọ na space space ga-atọ ọnụzie into motion ọghọzie chineke in science we call it kinetic energy everything ọ bụla ifu na religion bụ science ịghọtago because e ya is three ọ dị three level one for civic for governance for culture one for civic commerce because this culture need exchange of food so how do we exchange the food through commerce all these things the same thing as na religion oh. but one governs the mind one governs the body but there is always referee who blow the piper so ọnwụ na ị mara destiny you can never have an institution ị gaghị create m ya unu edisivuzi na onwe unu don waste your time iwesi don waste your time because you go na facebook gowa nonsense the 100 million years nothing will change unless you know how to begin to institute these things things will change because onye na-enweghị mkpụrụ ọ enweghị ihe ọ na-aghọrọ onye enweghị ihe ọ kwafuru enweghị nna nwanne ka right ị nwere to ask me anything you don't have any right to ask UN anything to ask Europe to ask Nigeria you don't have any right you have only right as a human being to go to your land and begin to build something you want that is your fundamental human right so you don't have any right to ask anybody anything ọ bụghị the same ahịa ka ị bịara ndị nne nna nna gị were were e, e, ekene orie na afọ na nkwọ fọ fundamental element were mee ahịa and this thing form your body your body is more than 70 or 80 percent water so this you are fire you are air you are earth and you are water so nna gị were ya mee ahịa si gị n'ụwa bụ ahịa na onye nọsi ọnaba so ihe ị nidiri gị ịrụ shed ịrụọ shed ịrụọ shed gị shed gị dị mma ndị mmadụ ga-abịa tụrụ ahịa ebe ahụ so ihe ọ sọkwara ụnụ mee ihe ọ sọkwara gị kwuo ihe m bịara ebe a bụ to tell you the same thing ị na ndị mmadụ chere enwe ya na John the Baptist John the Baptist means omenala the way the way ọ sị gị the way John the Baptist means omenala nothing more nothing else ọ omenala ka ọ bụ because all the way ụzọ ị ga-esi wee jee ebe ahụ ọ sị gị na Jizọs Kraịst mụrụ. ọ dị n'ụbọchị nke atọ okunie <laughs> kedu ihe mere o ji wee were atọ chekie ya na ndị igbo na maachị ka anyị nọ from today ka ndị igbo na-enwe new year until 23 a ga-eme the feast from next year a ga-ebido a ga-eme the feast 2021 23 ka anyị ga-akwụsị the feast anyị ga-eme for 3 days feast in september unu echefugo na enwere mgbe a na-akọ ji kedu ihe mere e ji akọ ji enyi eneghenu mana nwa bekee kọpịrị anyị so na akọpịrị anyị ọbụ against them I am happy ha dị smart they copy and them watch it asa ya mmiri ọma mma ha kọpịara ya saa ya mmiri ọma mma nke anyị anyị nirie anyị kọrọ ji kemgbe eji akọ ji na anyị ọ na-ama ya uji ji wee si mbọ akọrọ <laughs> ji septemba three months time three days okunie n'ọnwụ he raised from the dead in septemba <laughs> from septemba akpa october novemba december ore ezikwe from det amụọ ya again ikwa nwa bekee ihe ha mere ụlọ ebe a amụkwa ya again Ọmụkwa enye ya orukwe na maachị amụkwa ya again that maachị ka anyị nọkwa ihe amụsịkwa ya again ọnwụkwa enye ya orukwe na septemba otete amụkwa ya again ọnwụkwa enye ya disemba amụkwa ya again ụna fụrụ ihe na-eme ebe a nwanne life continues a because is not about you is about everybody so okeke amụrụ nwa okeke ya amụ nwa okeke amụrụ nwa oke afọ ya amụ nwa life is a cycle only 1 2 3 1 2 3 1 2 3 na higher knowledge ọ knowledge ndị nkịtị ihe m ji ekwu ya ebe ahụ because ebere na-emere ndị be anyị the condition ha nọ ọ bụrụ their fault because mma na ụmụazị a mụrụ ha na dis system na-adịrọ mma ndị Igbo na onwe ha kwu na nwanne ịfụ ezigbo ihe ga-adị ya aka ọhịa ji ama nwatakịrị ma ihe nwatakịrị ma ihe fụ ezigbo ihe ọ ga-adị mbọ ị na-agba ọ na-achụ gị ị na-agba ọ na-achụ gị ọhịa ji ama onye ga-abụ uru mana ndị anụmanụ led spirit lead ndị ahụ ndị gwara ahịa nwere ebe ha na-eje onye ka nna ha ji wee were kaikai nye ya ya kaikai ya onye spirit na-edu bikos onye mmanya na-egbu o were dịte njidesie ya ike ọ bụta ọsị gị ka kaị ka eji agọchi ọ maha na ihe ahụ ihe nna ya na-agba ya si ya na-ekwe distri bikọs onye nwụrụ mmanya ma ihe na-eme onye nwụrụ mmanya bụ amụta ịmara na nwa m onye nwụrụ mmanya ọ na-ekwe ihe ọ ga-ekwu izie si mbụ asị mụrụ nkwụsị ya ọ sị mbụ na anyị ga-eji wee hapụkwara ụmụazị anyị bikọs ụmụazị anyị tokwe onye ọ ọbụla the brain toghara ga-ama destiny na agwụ he will look for the knowledge and he will see whenever you look for the knowledge the master will appear that is natural principle all natural principle ka ọ bụ so you don't have to ask once you something brain tell you there is neuron already in your brain once neuron is activated the neuron will look agụ gụba agụ ojerie nne once the head is that is na o seek the knowledge ọ chọrọ ya jere and the knowledge will appear because already in space na-eche gị ka ị bịa were ya but it must reach there because ọ ga-agụ primary one primary two otu ị nọ na gị to university nye gị kemistri ị ga to university na nye gị ị gaghị emenwu ya because <laughs> iruo di ya <laughs> asị gị balance ya equation esi nna nwanne <laughs> nna ife anyị ka ihe nọmba 2 ka ebe a ọ ka e, ọ 2 ya igwegote ịka ọ bụ ọ dere ebe ahụ ọ chọọ na ịma ihe dị n'ime akwụkwọ ahụ na ọ bụ ife anyị ọ ịka ọ bụ ike idere na nọmba 2 ihe ọ chọrọ ịma ka ọ mara the answer without learning anything from the book you see the problem unu na-afụ nsogbu anyị ọ gara egzam esi na primary 5 bufee ya na university o ruo university kama ọ ga-achọba ka ọ mara the question ajụrụ ya n'ime n'ime the book kama ọ ga-achọ ka ọ mara this question ihe ọ pụtara ọgụgụ nọ onwe ihe ọ dere ebe a nsogbu adị spend all your time to study that text e nyere gị mba ka ife anyị kedu ihe ị dere na nọmba 2 kedu ihe ọ a ka b nọmba 3 ọ si ka ọ dị ihe ọjọọ sọ ka ọ dee ansa ka ọ wụ na onye nkụzi si na ọ dere ihe ọ desi ọ pas ya akwụkwọ ya onye enwere ihe ọ mụtara na klaasị ihe a bụ ihe na-eme ndị ojii titi moro and onye ojii ọbụla kọmplen obi ebe nọ ịhụ bairo n'anya ka mma agha ya nga ahịa ya n'anya ntị atụzupụ ebe a kee ka o si dị ka nwa bekee o nwere ike isi amerịka bịa na-eri ndị afrịka mugu ọnụ europe ma ọ bụ na ọ bụrụ ịmara ihe a na-agwa gị but you refuse them you use your own animal nature to go and confront people who reason high eh? kedu ka onye high nke ha na-akpa ya na forest ebe agụ bi ị mara ihe ewu ji wee nwee mpi mbọsị mgbe edere m ụnụ ndị mmadụ ihe ewu ji wee nwee mpi ị na-afụ ewu anya ya gara like this anya ewu dị like this anya agwọ dị like this nekwe ihe ọ bụ nekwe ihe ọ bụ nekwe anya ewu na anya agwọ so ife na one bụ horizon one bụ vertical ka ihe mere agwọ ji wee bụrụ symbol of wisdom ọkwa ifuru nọ rice na ọ na rice ifuru nọ symbolizes rise nke a symbolizes equinox horizon ọkwa ya ka ndị mmadụ na-eji eji ewu achụ aja bikos ọ nwere mpinabụ ụnụ amaha na mpinabụ abụrụ ekwensu ka ọ pụta mpinabụ bụ gate to knowledge no ị ga-use this thing for magical to knowledge you can use it to intertwine the energy ọ ihe wupụtara but this knowledge bụ higher knowledge but ihe mere some ndị mmadụ na-eji eyi ụzọ ihe a enwere one single knowledge enwere two everything wu two ka ọ dị onweghị dị ka evil all human being na-ecreate evil human being create evil onwere automatic evil because ọgwụ ị na-egoro na pharmacy si aṅụ aṅụ ọgwụ ịhụ na ọgwụ ga-akpọrọ ya onwere ọhịa ọgwụ mma ma ọgwụ ọjọọ ọgwụ mana igwere dị ọgwụ ị na-anya na ahụ ya ọ ga-asị gị ọwụ na enwe any problem gị kọọ dọkịta ihe afụ dị nọmba edere ebe ahụ na ọ bụrụ na enwe nsogbu ebe ahụ gị kpọọ dọkịta so ọ bụrụ na ọgwụ a dị mma nwa ya ga-eji edere gị datị na ebe ahụ ịfụ na enwere ihe edere ebe ahụ ọ bụrụ na ọ dịrị mma gị kpọọ dọkịta ọ bụrụ na ọ dịghị mma gị kpọọ dọkịta that means o shoro gị na ọ contain dangerous eh, eh, something there so ụmụ ibe ihe m ji agwa ụnụ destiny bụ na enego m anya nwere ebe ọ na-eme na ihe Facebook dị owu ya ndị n'ọnwụ ya ọ na-eme nwere ebe ọ na-eme so ihe m na-afụ destruction anaghị m afụ any feature ihe m na-afụ bụ ikiri darkness ọ ihe m na-afụ n'ala Igbo anaghị m afụ feature n'ala Igbo atọla atọla that is why nje risk is this nne ihe a na-ekwu just few people ka anyị nyidere ime but I don't see any future that's why I give the knowledge out so that tomorrow nwere nwatakịrị isi dị mma can see it and hear it and say okay i have to mend my way everybody is behaving nna na-eme amaghị ama ebe ndị asị si wee pụta ụwa in 24th century enwere ihe a na-eme asị na anyị ma na ihe adọrọ mma anyị nwere educational system enweghị ihe anyị nwere but at least enwere amamihe ji wee mụọ mmadụ n'afọ ịghọtara nke nke eji wee mụọ ga-amụọ n'afọ nke aha anaghị apụ apụ bụtụ mba nke ahụ sef ọ ga-ejidewodo akwụkwọ and suppress ya ya suppress every intelligent about him suppress na ha nke ebe ị na-ejesikwe mmadụ agaghị agwa ha anything ha anaghị ọnụ ọgụ na enwe nsogbu Ọla na-esi na ikwere n'ihe ọ na-ekwu ihe ọ na-ekwu enwere ihe ọ na-ekwu nwere mini ọ ka afụgo ndị mini na ke ka mmadụ ga-esi wee na-eme ihe nwanne ọnwụ na ị na-eme ihe enwere any differences that means ihe ahụ ị na-eme ọ naghị work you have to change strategy ị ga-echenji ka isi eme ya because ị gara na laboratory na-eme lab research na lab ọnwụ na dis research did not give any result ihe o gosiri bụ na there onweghị ihe dị ndị be anyị ga na-eme something na-eme ya onweghị result ọ sịghị na consistency ya wụ iberibe nwanne this thing have nothing to do with consistency this is ibe. nwanne ajụjụ ị jụrụ na ihe mere m ga-eji wee sa ya bụ na achọrọ m ka ị pụọ ndụ so ọ bụ ihe ahụ e kwuru na m kwuru before na klas na mmadụ gara na klaasị. a na-akụzi nkụzi na klaasị emesịa nye ya akwụkwọ ka o wee mee egzam ọ jụba ife anyị si ya kedu ihe wụ nọmba nọmba nọmba 1 ke onye ka ọ bụ ka a ga-ama aka ya ọ the same exactly question ka mmadụ abụchi jụrụ ihe ana emere m anticipate this question mmadụ emekwa the same thing nka kwuru hie na so now <laughs> ekwusịrị m na na a ga-erekrutu ndị mmadụ n'ala Igbo train ha based on everything based on how to govern based on how to eh, eze mmụọ eze ala everything science technology mathematics astrology ọ hapụ ya nke ahụ adịghị mma n'ọbụ what is the solution <laughs> you see so solution literal meaning ihe literal meaning solution ebe ọwụghị concrete kwestion ọ were literal kwestion ka ị chọ ka m gwa gị ka m gwazie gị na ndị Igbo will be free tomorrow ehe everybody will start clapping you so nwanne ọ bụrụ ya ọ bụrụ taa ka esi eme ya n'ọbụ na ihe a na-ekwu bụ ihe a ga-eme eme ana Igbo adị mma mgbe ndị Juu gotere Palestinian 1800 eh, eh, ka onye ha gụrụ ọdịnala na ya ọ bụ a muslim person ka ha gụrụ dịarị n'aka ya without any fear of favor ha gụrụ dịarị 1809 without 1908 sorry 1908 without fear of favor in n'aka sultan ka ha gụrụ na palestinian n'aka sultan today sultan na ayọ ha biko ka ha rie nri ha gụrụ dịsị anị as a farmer they have no country ka sị ifere onye na support ha they have nothing enwere ihe ha nwere ha but ha nwere future ha nwere hope because ha nwere information this knowledge m na-agwa gị they have it because all this thing na rule spirit and matter every nation shall bow ọ ihe a gwara gị once you apply the knowledge every nation shall bow because the superior power superior everything but ngụwa believe na ọ dị n'elu but mụwa believe na ọ nọ n'ala so that is the difference between me and you i believe na this power nọ n'elu mụwa believe na this power ọ dị but ọ dị na that is difference that is why ọ sị gị na ị ga-anwụ to be renew ndị Igbo ji wee sị gị na enwere ọnwa agwụ agwụ bụ agwa pepụrụ bins na bins na adị ụta ọwụ na ịrụsị agwụ bins is ụta ya bụ nọmba 6 go do change to kill your old life and bring a new one ọ bụrụ maka ndị ụka ka a na-ekwu maka ya no no for you to become higher in knowledge so that you can understand the nature you can begin to observe you observe life to implement oime observe mara ebe ị nwere erọ mara ebe ị ga-eme implement ihe ọfụ na ihe ochie but if you don't observe life ka how can you you are been leading by this automatic life that's why enwere nke enwere enwere nke enwere because this life horse horse ịnọ n'elu horse horse bụrụ gị na-agba onweghị ngwa na lead horse no horse na right gị horse is riding you now today ndị be anyị na-achọ ịgba eje Israel Israel gụrụ anyị 1908 ha goro eji ego ha that's why ụdị ụra ha ga-ama ụnụ e, ụdị ụra ndị achịkarati ga-ama ụnụ ndị achịkarati were ego ha ego ha ji eri ede jedegoro anyị na nke ndị sultan na palestina rụsịa dị obodo rụsịa ya kpọka rụchaa ya kasịa ụfọdụ n'ime ya rụsịa dị obodo unu esi ebe unu si bịa si na nna ha bụ nwanne <laughs> na ọhụrụ ikwuru data ebiere na ụdị ụra <laughs> ụdị ụra ma azụ onye ahụ ọsị ya ha ji wee bụrụ nwanne ya nwee 12 tribe nwee 20 tribe this is a mythology ama m ihe this 12 tribe Israel ihe dị na awụcha code ka ọ mana ọ mgbe ị bata na the higher level you know the codes and the, first of all your brain will be ready to, to acknowledge them because ọ bụla the brain adịghị ready ihe ọsọkwasị gwa gị gaghị aghọta ya but nwanne kedu ihe gbasara gọvanọ na ọdịnala kịta so why don't you just ka m gwazie nwetu dị okwu da why don't you youth mobilize themselves bring somebody to be their governor to go and put this person there as their governor why must you go and meet in the northern the question for igwe royal destiny why can't the youth put their own person why must you because mụ na ụmasị individual i can ekwe nwere ike i can go and meet them as you say but as individual mana ihe na-agwa gị bụ the question should be ndị youth young youth ha nwere so many organizations ma obi ma ndị nke ọzọ ya why don't they do this thing by themselves that is the question why must we ndị ọdịnala gam ite ndị gọvanọ why m gwara gị na this life you see there is three life in life there is three principle in one life so if you don't know them kedu the institution ndị a kedu ihe ndị a na-eme gosiri na ha ha nwere dis knowledge m na-ekwu onye nọkọta nnọọ ịga ga kpọtuo jizọs n'eluigwe ọchukwu n'eluigwe ekwensu or whatever you believe in your life kpọtuo ya si onye ewu nyacheba ya so the problem abụghị about whether governor or not governor the problem is ke your position in this government institution that is the question ọ bụrụ about na enwere nọ dị, somebody must be there somebody will always be there but kedu onye nọ dị so ọbara about to go and meet them kedu ihe na-eme itirie kedu ihe orukwa echi he will use you for politics because ọ bụ ihe ọ nọ dị ọ nọghọ dị for ihe a na egwu abụrụ dị on ideology ambition so nye nwa na onwe nwere his own desire they have their own desire so ọ bụrụ your own desire e nwere ebe anyị na ha ga-work together there is a bridge we have to cross but our own intention abụrụ to go and meet them uh, to, to, to, to, to will never do anything because ọ bụrụ is not their desire ọ bụrụ ihe a bụrụ ihe ha bịara fọ so ọmụ ngụ nwere nwere ihe ọzọ ị chọrọ then you have to use the existing system to get what you want but ọ bụrụ about them it's about you you got that so about you so mgbe ọbụla a na-ekwu okwu that is why we are doing this education next time aga m egote bọọdụ aga m egote bọọdụ tinye ebe a so a na-ekwu this thing a na-ese ya ese na bọọdụ ka ndị mmadụ na-aghọta ihe a na-ekwu ịghọtago ọ rụzie like lesson teaching ọ once in a week every Tuesday we have this lesson ịghọtago bikos imeji na-adị mkpa n'ihe a na-ekwu so ka mpụ na-afụrụ isi imeji ka a na-esi ese ka a na-esi ekwu ya ha na-aghọta ihe a na-akọ bikos now ihe ọbụla a na-ekwu na ndị be anyị na-echekwa na to go and meet the governor with the case ọ bụla bụ the case kedu this governor kedu his design he believe na ị nwere ike inweta freedom but he believe na ordinary governor you can get but you believe that na country you get na nwanne cheke you can never get governor is difficult but you, you, you want to have country so governor and country which one is more difficult governor na country kedu nke ka more difficult to be the governor more difficult or to be the governor uh, to have country of your own ọnwụ na ịghọtara ihe ihe m gwara unu before about this football eh? you can never have an institution of government you never not not tomorrow ọnwụ na ịghọtara this football pitch eh? you can never have running functional institution not today not tomorrow not today not tomorrow not even when you have your own country no you can never because you are talking about chemical bound ndị Anambra na ndị Igbo ha adịghị n'otu abụghọ because of na ha bụrụ ndị Igbo because for you to bound chemicals together there must be o nwere ihe eji abound there is something they use to bound chemicals together that is why nna gị ji wee mee omenala bicos omenala ewu the broad they created to bound these different people together and na ha separate go from the chemicals so they have separated from these chemicals so now the house is being separated so because na ọnụ ka a na-ekwu all dịsi igbo a na-ekwu mother bicos ihe m na-agwa ụnụ abstract knowledge ndị mmadụ na-echekwa na enwere ihe dị ka igbo asị united nation ọ bụrụ eziokwu ihe ahụ people are just filling isi na-asị na wepụta wepụtagodi ofu onye igbo asị nigerian president ị ga-afụ na a ga-enwe igbo 50 we come and counter it a ga-enwe anọda igbo 50 igbo we run, run the same president so ihe ọ gosiri gị bụ na there is something wrong somewhere ọ bụrụ na ha like ha igbo because that thing bandoro ha the, the channel of the mentality ọ dịrọzi the mentality draw ọ bụrụ about na mmadụ na-azụ emeka ma ife anyị ma okeke because the ideology why we lay this foundation as Igbo we we mobilize Igbo we created them we create this institution called Igbo all these people na na-akpọ ndị Igbo today we make them Igbo through this ideology through natural principle so ndị mmadụ chezi na na e nwere automatic Igbo that's why we have a problem ihe anyị ji nwee nsogbu today because na ndị mmadụ chere ka ihe mere Israel ji wee sie ike ọ bụrụ because of na na ha ama ha na enwere enwere eh, Orthodox Jews there is Orthodox Jews kwema enwere eh, Orthodox Jews nwee Judaism Jews eh, nwee unbelievers Jews nwee ka ekwe ndị ọzọkwa Islam Muslim Jews so there are they have different Jews ọ oh, bụrụ because of na na ha nwere different ideologies mere ha ji wee sie ike no but enwere a concept enwere a concept that guide this thing whether we be Jews o so o nwere few people who created this concept that guides everything and all these people who created this concept they hawa jere gote the they buy this land lay this foundation nyezie ndị ọzọ ha gap to come and ịbịa ha na they still use the same level ha ji wee ha ihe ha na-eme enwere level to control all those things so now kedu ka ị ga-esi kedu nweghị level to control ihe na-eme na have a society so this lack of this na-agwa unu bụ ihe lidere anyị ebe anyị nọ so ọ bụrụ because of na somebody kpọrọ gị or somebody afọrọ gị n'anya mba all because of this vacuum all chemical bond ka a na-akpa chemical bond so for you to do this you must have a chemical bond so ndozi ọdịnala wo chemical bond so only people who believe in it we are ready to go along with we are against you we don't hate you we love you anyị lọvụrụ ndị Igbo niile onye ọbụla bụ onye Igbo ihe ọbụla ị na-eme ma ị na-eje ụka m ị na eti iche ma iwu juu we love you all ọwa ụlọ na-agbara mbọ bọtụ ndozi ọdịnala this heritage of ọdịnala is based on natural principle based on ancestors principle ihe ọbụla ị na-eme enwere a e, e, e, Pentecostal Christian enwere Um, Catholic nwee Anglican nwee Grace of God they are all followers of Christ they are Christians in na Judaism enwere Orthodox Jews nwee um, Judaism nwee ihe so n'ọdịnala Igbo if you like you can do whatever you like o onye ọ gbasara ihe anyị maọbụ na ndozi ọdịnala look at the principle we have a written constitution and written knowledge and ebe anyị na-eje and ihe anyị chọrọ ime so it's already been written and ebe ahụ ka anyị na-eje anyị sokwe n'ụzọ ahụ eje so ọnwụ na ịlaik ya ihe a na-eme anyị ga-enwe eze mmụọ ndị ndozi ọdịnala nwee eze ala ndị ndozi ọdịnala nwee everything culture ihe niile ndozi ọdịnala so o nwere onye anyị dị against ihe ọ na-eme mana ọ bụ at end of the day agbasi ọsọ agụọ mile so ọ bụrụ about something you come to challenge or talk this or that onye ọbụla nwere ihe ọ na-eme ka Igbo dị mma nsogbu a we wish you good luck and success but onwere ihe a na-akpọ unity because unity is just ordinary a political talk America na-eme unity ọ Washington DC California enwere e nwere onye bi na California o jebe New York since amụrụ ya since amụrụ ya ọtụgbe okwu na New York onye bi California enwere onye bi na Barcelona amụrụ na Barcelona since amụrụ ya o jebeghị Madrid so this na abụrụ aba ọ instructure enwere ihe na-akpọ oral tradition nwee ihe a na-akpọ written tradition so ndozi ọdịnala nwere oral tradition and written tradition so this oral tradition a na-ekwu okwu anybody can do them in their village but the written constitution is something everybody have to follow for you if you want to build an ideology this is only way you can build it so ndị kwere n'ihe otu chụpụrụ nduzi ọdịnala sowadoro anyị ga-emere ha ndị aha niile nso nwanne mgbe ijere n'ime ahịa ije zụọ ahịa ị na-achọ nwanne gị ọkwa ije n'ime ahịa ebe ifere dị chip igoro ọkwa eje n'ime ahịa o ebe ahụ ọ dị chip ogoro ahịa so that is it if we do the best our people will like us if we do the worst they will hate us simple as abcd so ọ bụrụ na anyị ma ihe anyị nwere ike ime ka ala igbo dị mma we should go ahead and do them onwere onye anyị na-eche ihe ọbụla anyị ga-eme bikọsọ mma na onye ọbụla bụ onye Igbo bụ ofu ihe na-akpa ya n'ụwa ihe na-akpa ya bụ ka ihe na ụmụ ya ga-eri ka ihe na ụmụ ya ga-eri majority ihe ọ na-enye m nri kedu ihe ọ ga-eme so ebe ọ bụ na this problem ọ dị na oredi n'ala Igbo nsogbu adịrị enwere ndị nwere nwere ego n'ala Igbo ma ọ na Lagos ma Abuja ma everywhere ha nwere kọmpanị nwanne igbe dị kọmpanị na Abuja nwee dị kọmpanị na Igbo onwere onye si ga na Abuja onwere onye si ga na n'ala Igbo mana ọ bụrụ na ife irie na ọkara dịrị gị na Abuja ma Lagos ọ wụ your own personal belief but ndị ndị ọdịnala belief na n'ala Igbo we can do better and try better this is a belief ihe a belief ka ọ bụ ihe ebe is an ideology I believe nọ n'ala Igbo because say e virgin land na ọ ga-akara anyị mma as a commercial ala Igbo with the best anyị nwere population anyị nwere fertile so okay the reason why going to that place I, we have, don't have a reason so anyị believe na our ideology nna nna anyị ha ọ dị great ọ challenge any because through this ji nzu na na na odozi eh, eh, ike ike nga amaala ma ihe ha niile we compare them with what other civilization have wụnọ even better than their own kama na ihe mere bụ na some people chekwa na na ọ bụ otu a ndị mmadụ si eje ụka na na ọ bụ ihe a na-eje n'ụlọ ụka ụdị ụka no there is a written ideology so enwegbe ihe bụ practical ideology which is the mythology of the ritual so ọ dị n'everything ọ dịkwa na nke anyị that's why ji wee ndị mmadụ biko rapụnụ ndị agha ndị ndị igbo agha na-eme omenala na ụdị nke ha leave them alone let them be because ngwa na-ekwu ekwu enwere mgbe ị na-eje ụka enwere mgbe ị na-eje ụka because naanị naghị ejezi ụka the same thing ka m na agwụkwa ndị na-emekwa omenala rapụrụ ndị na-eje ụka biko ọsọ nwere mgbe ị na-eje ụka enwere onye na mmadụ bịara na-akparị gị otu ahụ ị ga-ala ike mba so emenyere nwa ogwugwu emenye nwa nọsi ike eh? nwa mmụọ na nwa mmadụ nwa mmadụ na nwa mmụọ at the same time mgbe ọ bụla onye aha grow enough to understand he or she will understand as long as that this knowledge continue one day one day the knowledge ga-abịa na ntị ya ọ nụrụ ya but our own intention bụ ka anyị create a society ga-abara anyị uru ọwụ dị society we decide ọwụ ihe anyị mere ọwụ aka ọrụ anyị ga-edecide ma these people that ha ga-continue in the same way ha na-continue or not because ọwụ na ha na-anya ebe ha na-eje ụzọ adịrị ha na-anya ebe ụzọ dịrị ya they will follow you so you don't have to worry ka ihe na-esiri mmadụ soro gị for why ọ bụrụ na enweghị e, nweghị e, e, something ibu n'obi kedu ihe ị na-asị mmadụ ya soro why why should I follow you why why should I follow you that is the question ọ bụrụ na enweghị anything m fụrụ m ị na-eme why should I follow you you see so there is a reason for ọ bụrụ na somebody bịa na ndozi ọdịnala there is something o nwere yiri reason why o ji wee so ndị be anyị kwesịrị ịghọta this late let Africans understand that that onye na chi ya the level of understanding are not the same onye ọbụla na-eme ihe based on his level that's why nji agba ndị be anyị na post all this thing na Facebook nwanne enwe ihe ị na-eme na-eme nsogbu adịrọ but o nwere places anyị si ihe dịka all these tourist area because anyị chọrọ ibido tourism n'ala Igbo unu emezi na all those things na tourist ebe anyị ga-eje eme tourist ebe anyị ga-esi akpọbata ndị mmadụ na Igbo so na ka ala Igbo ebe dị mma don do all those things there mee ya na ya adịghị nobody cares all the reason why anyị ji agba ndị mmadụ otu ọhụrụ ya unu ekwuzina datin na public because ihe anyị chọrọ ime bụ to bring a new igbo up new generation of igbo people ndị ọbara ha na-ahụ ọkụ ọ ihe anyị chọrọ kwa irezie a new mind the capable of challenging the future because ọnwụ na ọbụla ụmụazị ndị ọzọ na can you challenge ụmụazị ụmụazị nwa bekee your children can they challenge ụmụazị nwa bekee ji kọmputa ka school so if you want to know tomorrow no, today you can know it how can this your children cope with this chinese people na-arụ na-eji eh, eh, moto plan were eme mọfụla na-eji plan eme handwork eh? so how can your children challenge these people onye ị ga-ajụgodo onwe gị kedu ka your children ga-esi a challenge this people all these woman arab children chinese children eh, european children eh, american children how do our children cope with these people that is the question of the day because ị ka nwere today na-ekwu na-ekwu na-ebe akwa what about tomorrow onye ị mụrụ nwa you have children so children ị mụrụ ebe a na how ka ha ga-esi wee mee ka ka ha ga-esi wee mee tomorrow ihe anyị na-anaghị ajụ onwe anyị no running system nothing like institution nothing like education nothing like mind cultivation nothing like ideology nothing like scientific structure of studying nothing like biology hmm? study of human body we don't eh, so kedụ ihe anyị na-agbara mbọ why do we talk so much but the problem is there i hapụ ya na-ekwu obi the problem is simple distance m gwara gị because once you arm these people with education knowledge forget about tomorrow tomorrow will take care of itself but anyị anaghị na-eche we don't even think that way we just want to have belle full we want to be rich have money drive big cars what about the children in am no plan for them you just want to flex if flex cha ụmụ gị gị na-emezi ha what will happen to your children onye ka na-agba ndị buy something ha ndị na-agba ndị igbo okwu ị na-agba ha something osi ebe abanye osi ebe abụọ osi ebe abanye osi ebe abụọ disorganized society disorganized society chekgodi ndị benin ndị ma ndị ịjọ naijiria nwere more than 100 ethnic group more anyị nwa sọsọ anyị nwa bụ ndị nwere concept ifugo ebe Yoruba na-aga ọjị mba ifugo ebe Hausa man na-aga ọjị mba so ihe ọ na-agwa gị bụ na e enwere concept ifugo anaghị kenga Yoruba mba ifugo anaghị kenga Hausa mba so ihe na all these concept these things ọ ga-agwa gị na e enwere something dị n'ala Igbo kedu ebe e enwere piramid of five step five senses five sense organ which is in every science of this earth eh? science of number ten which is in every science laboratory science of twelve which is in every game playing in this world so all these things if we igbo ndị igbo nwere ya na their, their artifacts that means in ancient ha nwere position kezi ihe mere today na ya enweghị ike inwekwa those things again that's why i say no that we must have them ịghọtago mụ na onwe m ọ dị mma ihe onye nwere ụzụ afọ ya na-atụ ịghọtago so the train emuvugo eh, na omuvugo train apụgo sins na-agbara onwe ya and ya apụọ na bikos ọ bụrụ something about movement you have to join us or you don't know oh, onye onye like ya ọbịa so ihe anyị na-ekwu ebe just we are just preaching educating people ọ oh, bụrụ about you to come ọ bụ ihe if you like you come ihe anyị na-ekwu about we are just giving you a knowledge just knowledge for you to ka ịmata ụmụ ihe na-emegasị n'ụwa ọnwụ na anyịfụ mmadụ like ya ka onye ahụ si eme omume anyị akpọ ya we approach we approach people privately we approach people private si na nwanne anyị likere ihe na-eme ị ga like iso ya n'ihe anyị na-eme otu anyị si because the future anyị future anyị ọ mma akụkọ anyị adịghị mma polesi ma ọ na ịchọghị igwe onwe gị eziokwu akụkọ ndị Igbo adịrọ mma were egodi mikroskopu na egodi fichọ of ndị Igbo were egodi mikroskopu na ya the another thing again the same danger ị na complain enwe ndị na complain ọ sị na Christianity brain wash us so if christianity brainwash you do you think that all these things you watch every day on facebook or, or, or youtube they cannot do you the same thing christianity do you you? that is why until the mind is developed enough to understand between lie and truth the mind will continue to be victim victim victim until the mind begin to reason until the mind become observer the mind will be victim is the mind the problem overall nobody deceive you oh the mind is the problem because the mind odoro develop enough to understand between truth and the lies so that is the problem because you were led by spirit spirit enwere destination all desire ka ọ na-efolo ọ na-efolo desire ọ dị ka anụmanụ agụụ go ya o jerie nri ah, anụmanụ ọ bụla na-ara nwaanyị kedu onye na-akụziri ha ka esi ara maanyị ụmụ anụmanụ niile nọ n'ụwa aracha maanyị ha niile ma ijiji ijiji ka onye gwara ijiji na na na-adụ ihe ọdụ bikos ị nwere ike isi na ekutu asa isi ha na adị cleva <laughs> na enweta ife anyị nwe asa nkutu ụnyaahụ eh, eh, na eh. ife ọ na-eko ụgbọgụrụ ọkụtu asa ijiji na ara maanyị you can only deceive few people isi na-adịrọ mma <laughs> onye isi dị mma ọsọ gị wetara ya baịbụl onesịa baịbụl anya ọchị ọchị ị wetara ya koran onesịa koran anya ọchị ọchị ịghọtago biko ọsọ na isi dị ya mma pụta o onye ị ga-eme ibutere koran isi ya gbuo onye ọbụla na vileji ogbusi everybody ogbusi ya ọsị na ala is great so kedu ihe dị iche na onye ahụ ogbusi everybody ọsị ala is great disentry kristian na-eme disentry disentry na-emekwa today desire because ọ gwara gị ihe chọrọ ịnụ ọ gwara gị ihe chọrọ ịnụ so tomorrow ị ga-abịakwa isi na ha ha they have deceived us nobody deceive you onwere deceive gị your mind is incapable all you the mind is incapable nobody that is why Genesis gwara gị na Eve Eve gwara Adam no the mind the mind gwara Adam the body adam wụ the body the matter the body matter body body eve wụ the mind do abalị ya si ya na-ekwe nekwe apụ ya taa ọta ọtọsi ọnọ oruzie mgbe chukwu jụrụ ya adam kedu ebe ị nọ ana m ekwe baịbụl stori ụmụazị ka na-ekwu ana m enye ozi akụkọ ifo ọsị ya adam ka ebe ị nọ ọsị ya akpọzi na nna abụ m ọtọ nwaanyị nwaanyị ikwe abụle gị bụ nwaanyị kpụtara ka o nyere m ọ adam ọ bụrụ na ịma ihe kedu ka adam ga-esi wee kwere ihe nwaanyị e- e- iwu na-ekwu so ihe ahụ dị mind gwara gị ọ oh, mind wụ the problem ọ bụrụ onwere onye ọ not external because there is nothing like external self ọ bụ is only you so anything external if you agree that means you agree you ngụnwa kwere onwere onye mere gị by nobody nweghị onye si gị if you say don't ekweghị m isi ekweghị m don't nobody will uh, force you for anything ndị nwa okwu ga-aga n'ụlọ ụka every day by day ndị nwa okwu ga-aga na sabat every day by day ndị nwa okwu ga-aga na siemens everyday day by day so ka ekwena obodo ka ihe science never close the door so now you have found out that they have deceived you na ka ihe ị na-emezikwa they have deceived us ntụwa dị ka ihe ị na-emezi na anyị matara ha edesive go gị ka eziri solution kedụ ka ihe na are you planning to build anything kedu ihe na plan na to build a founder they have deceived you for so long 100 years 500 years now you have found out ke your own contribution to your own people now they have deceived your people kedu your own contribution now ịmatago na deceive go that means you gosiri na you, you, are, you, you, you, you, are not even ndị mmadụ na-ekwu anyị wee ka wee ka na everywhere na facebook awake awake if you awake that means you are bringing solution to the deformation. so if you don't have anything to the that means you are just angry not awake you are angry iwe na-ewe gị and this iwe is based on desire because you did not attain your desire you become angry imagine your design iwe a na-eri adị mmadụ iri na-eri ọ na-agba moto enweghị m ego pant enweghị m ego deodorant ihe na-esiri m ike enweghị m ego data iwe a na-enwe na you don't have job we don't have job people niile na-eme mobilization everywhere a na-eme group ebe niile ka e nwere problem i don't have job we don't have money we don't have light we don't have this so all these things but these things ọwụ na the only way i will believe that you are awake when you begin to create them you begin to make them possible for those people na-enweghị ike enwe ehe then ọ oh, gbagha ka ntị yes you are awake because the light ịmaha ka esi arụ ọkụ ịmaha ka esi refine mmiri ịmaha how to design institution so ọ bụ ihe kwesịrị ị na-ekwu ị gaghị asị m na they have deceived us nobody deceived you you got to go you don't like it you na it you like yours again nwere ụmụ ndị na-eme jcms aja jcms jcms osi ebe ahụ pụta jebe assembles of god so ọwụ cms disivuru gị you chose to change si ebe ahụ pụta jebe ebe ọzọ so onwe onye disivuru gị ọnwụ na e nwere something else ị chọrọ ime ime all your mind na decide ọkwa your mind si gị pụta ebe ahụ jebe ebe ọzọ that means your mind is looking for something right so if you don't give your mind something right blame yourself nobody else so your mind is looking for something better give the mind something better you say no ịmakwa ihe iji wepụ na siemens gaa na catholic because the mind is seeking for something but you don't, you don't, you don't sense ihe iji wepụ na ụka jee ebe ọzọ na because the mind is seeking for to elevate the mind is seeking for elevation isi na eh, eh, eh, ore nkịta goro ebe osi na jizọs bụ anachi chim ehm, n'ụka bụ jizọs nkịta wụrụzi chim adịghị kọma egesi ito mana ihe a na-ego ebe a na-agba njakịrị ka a na-ekwu eziokwu ịghọtago nyeside ewu ehm, in jizọs nem emem tata wụzi n'afa chim emem <laughs> so nwanne ịhụ na ere nkịtagoro enwe n'ihe ndị na be ịghọtago so ụmụ igbe so mgbe ọbụla if your mind seeking for elevation try to give the mind something to elevate not just ree nkịta grave ọ bụghị isi na jizọs pụta ebe a na-achị ihe awụkwa the same thing enwere there is no external life every life is the same only one life ka e nwere your father nwere ike ịnụ ụmụ nwaanyị 20 mụọ nwa 100 ọkwa nwa ha niile bụ nwa nna gị ọ nna gị gbanatị nwa 100 ahụ ọ nna gị mụrụ ha telefon line telefon line telefon company one ka ọ dị mana o nwere ije ebe ahụ sign ya kọntraktị onye gị nọmba so o nwere nwere ike nwee 20,000 clients na-use different number but all the same NTL all the same NTL so everything here is the same thing all just because of multiplication once you tamper with atom it multiplies i were bread kewaa ya ebuo isi nke one nwoge is not half bread bụ ihe a mana otu because ọbụrọzi one ikewa gị ebuo ọbụrọzi one ihe ọzi wu two so ụmụ ibe so ụmụ ibe ihe m na-akọrọ ụnụ bụ ọ ga-adịrị anyị na mma ma ọ bụ na anyị mee ihe ọfụma life anaghị agwụ agwụ every 3 days there is a new life every 3 days there is a new life every three days there is a new life ịghọtago so ọwa anyị nwa ka ọ dị ala onwere nobody onwere onye ga-akwụsị anyị bọtụ ịmagụ na onye ọbụla abụrụ ofu ihe ọbụla mmadụ megodị n'ụwa anyị ga-ewe ya n'ọnụgwa ka anyị nọ ịghọtago just take take ga-etekie izili n'ọnụgwa ka anyị nọ so bụrụ kimbụ m o nwere ndị ọbụrụ level ha level onye ọbụla abụrụ ofu ịghọtago ndozi ọdịnala na-eple in a higher level matured level anyị abịara ime onye ọbụla bụ onye igbo onye nke anyị ma ọ dị mma ma ọ dị njọ nwere ike ọwụ na ị gaa n'ụlọ ụka asị gị pụọ n'ụlọ ụka ọ bụrụ na ịlaikọ jizọs mba ọ bụrụ na asị gị pụọ na jizọs ya asị gị pụọ n'ụlọ ụka maka ị nwere ike ịbịa n'ụlọ ụka na-enye mkpọtụ ndị chọọchị wọda achụpụ gị so ọ bụrụ na ndị ndozi ọdịnala enwerọ gị ọ bụrụ na ha enwehọ gị na ha alaikọ gị ọ bikos of discipline bikos ọ bụrụ na ị chọrọ ezigbo society discipline society you have to be discipline ọ bụrụ na ịdọ discipline nwanne how can you go ahead nwere ebe ị na-eje ọ bụrụ na ịdịghị discipline enweghị ebe ị na-eje that is why eji were sị gị na sacrifice the animal self in you ọ dị everywhere in the Bible ọ dị everywhere na omenala Igbo ọ dị everywhere in Koran ọ dị everywhere in, in, in, in Torah but these people will come and tell you they have deceived us but all the day in black and white sacrifice the animal self mba hapụ ya jegoro atụrụ kama ọ ga-ewepụ ihe ọjọọ na-eme kama ọ ga-akwụsị distil onwe ya mba ọ hapụ ya jegoro atụrụ na ewu ọ atụrụ na ewu ọbịa confront ọ gara Facebook sị gị rie nsị na nna ya na-egbu anụ nne ya na-egbu anụ wanyị gejere igbu anụ mana ọ gwara ya sị ya sacrifice the animal sef mba ọsị mba ga ka ehi na-akọ ihe mba ma nne bụko weta ọkụkọ ga-etapịa tịtawa ọkụkọ nsogbu adịghị ọkụkọ ibine anyị na-akwadobe maka ihe ọkụkọ anyị ga-erezi ọkụkọ nna ahụ ga-egbu ọkụkọ ọnwụ na potri anyị potri anyị ma chọọ na anyị enwere kọstọma na ndị ndị ọkụkọ goro nwanne anyị bịa ozigbo gwa ha si ha mgbe dị ọkụkọ a ga-egoro ọkụ ga-apụ onye ga-egosi ọkụkọ anyị ma ha kwụsị igbudi dị ụmụ ibe akwụsị igbudi ọkụkọ onye ego ya ihe ego ya ịmanụ ya kọmasị ha kwụsị dị ewu kedu onye ego ewu anyị ga-ego ewu anyị ga-ewupụta ya ego ya nna mmadụ ekwuzikwere datin onye ekwuzikwere na egen onye ọbụla nwara anwa akwụkwọ ihe okwu egwu egwu egwu a na onye abụla enwe ntụ weba kedu ihe ndị akwụsị igbu ewu na ọkụkọ kedu ihe ego potri anyị na-arụ kedu ndị ya ego ọka ụnụ amaghị na bụ kọmas kedu ndị ya ego nye ya akọpụta ma ndị mmadụ kwụsịzie ime ya mba gbaụ na jikwado ihe gburu m egwu ya ọtred by baka onye maka na-eme ebe so ụmụ ibe ekene ka m ụnụ nnukwu ndị igbo ejighị m ndị igbo egwu egwu ịma na sometimes ana m onwe ka m si eme omume ịghọtago ana m ala ka ịdị siriọs na ihe m na-eme anaghị amachi egwu egwu mana ihe mma bụ na kama igbo agaghị adị mma kama ụwa gwụ ọ bụrụ ihe ọgụ ihe ụbụrụ izu a na-echọ ihe m na-ekwu the parliament of obodo ebe anọ n'ime anọ m here since almost 14 years jts ama m ha i know them very very friend very friendly i know them very well so ama m ihe a na-eme mana ị na-agba ndị be anyị si aka anyị mere many wee chi anya we have have some people anyị nwere ndị anyị ha ga-eme n'ala igbo ka anyị na-ebido ndozi ọdịnala heritage center anyị ga-enwe our own museum n'ala igbo ndị mmadụ abịa na-agba ya na-agba na-agba nkiri na-abịa enene ọma anyị n'ala Igbo n'ala Igbo nwere nwere ihe anyị na-atụ egwu nwere ihe anyị na-asọ asọ nwere ihe anyị na-asọ asọ ebe anyị nọ nwere ihe anyị na-asọ gịnị ka ị na-asọrọ ihe gịnị ka ị na-asọ kedu ihe ị na-asọrọ ya na where are you afraid of anything all the mind mana ị ga-asị gị gaa na iburu izi akụ ọgwụ ọgwụ ọkwa nwere ndị na amerịka na anyabeghị ala igbo nwụrụ na amerịka ọwụ ka a tọrọ ebe ahụ ị ga na igbo a na-atọrọ gị a na-atọrọ gị nke a na-agba na amerịka everyday nke ahụ ọ egbe nke a na-agba na amerịka ọ bụrụ egbe nke a na-agba na england ọgwụ ha egbe nke a na-agba na irak ọ bụghị egbe so this is fear something ọwụ mind na akọsi ya once you were fear dey na your mind then your life is gone. your life is gone ndụ ndụ ị na-ebi nweghị garanti so kedu ihe ị na-ewere ụjọ wee buru ụzọ ndị anụ ala Igbo ọnwụchaala aka ha nkụ ndị anụ na jena jena WhatsApp group ihe afụcha ndị nwere 234 234 234 ha ọnwụọ na ọngị ka ha mma ụnụ amara ndị nọ n'ala Igbo ka wee nwee stable mind karịa ndị Igbo nọ na outside do Igbo na ndị Igbo nọ n'ala Igbo you can trust them sọsọ ofu ihe bụ ego because ha nwere ego agụụ na agụ ha inye ha ego ha nwere ike iri but ha nwere stable mind more than ndị Igbo na outside ndị Igbo na outside is unpredicted ndị Igbo na Igbo land or outside Nigeria you can never trust them you can trust onye Igbo na Africa even though na agụụ na agụ ya nye enough food ihe ọ bụla igwere e mere gị mere gị but onye Igbo na outside you can never trust him because the mind is unstable ọ dịghị ọ dịghị settle the same because ọ dịghị settle is not settle so ọ the same way life ya dị ka ndụ ya dị nwere ike ruo taa ọ gị Emeka nwanne ji ọ sị gị Benjamin mana onye Igbo nọ n'ala Igbo ọ gị Emeka taa ịkpọkwa eji ọ sị gị Emeka that's why I like ndị Igbo nọ n'ala Igbo mana ha na-emekọ ihe on them trust I trust them very well ọsọkwa ihe isoro anya ya rie ha yes omekata ọbụrụ agụụ nwere ihe ọzọ onye Igbo nọ n'ala Igbo enweghị ike imegara ihe ọ na-abụrụ agụụ sọsọ agụụ ego nri nri nwere ike inye ego sometimes were rie nri ka ọ ga-akọ nsogbu adịrọ so ebe ahụ emedo onwezi ebe ọzọ onwezi ebe ọzọ so you don't have to fear anything ịchọ ka gị na mmadụ mee ihe sekegod food eh? seki ọnwụ na onye ahụ enweghị ego nri nye ya ego nri maka inye ya ego nri inye ya ego ahụ were eje rigori nri first orisie nri ha akọwazi ahụ ka eji ọsị nwanna erie nem ya egwu ya egwu mba so ụmụ ibe aga m ewere okwu na njedebe ka anyị jee mekwa ihe ọzọ dị agha bifo ị mara ihe a na-akpọ obodo ị ga-ama ihe pitch football pitch mara dị football game football a na-agba agba ịmahịa nwanne si ebe ahụ pụta nwere ebe ị na-eje ịma ha dị set up of football game football nke a na-agba agba ịma ihe mere ala afrịka niile enweghị nke nwere eh, game bọọlụ football standard ị na-ajụzi m nwaanyị gọọmenti adịrọ m ịma na gọọmenti wụ football ịma na life wee football ịma na life just ị na-ajụkwa ngwa o wee bụrụ 14 players ka nwere ebe ahụ why eji wee nwee 11 players with, with one referee that is twelve with two linesman why you ask yourself the question because this is mathematics ihe awụ mas mas ka arụrụ ebe ahụ why eji wee nwechaa those vertical seven vertical uh, uh, bones all those cervical eh, eh, seven cervical all eh, twelve cranial all these things why eji wee nwee 12 apostles nwee 12 cranial why eji wee nwee this 14 atom moon number moon proton and electron all these names in science all of them dị na akwụkwọ Bible ahụ na from A to Z from A to Z aji na the book of the bible came from memphis africa from atum god today they call it atom ihe a gị all those story of the bible is the journey of the electromagnetism and the matter the movement of the body from a to z ọ dị n'ime akwụkwọ ahụ ịkpọrọ akwụkwọ baịbụl ị na-ebugharị dị na koran dị na tara dị na ala igbo dị na ọjị dị na nzu all of them from a to the human body biology has been developed from this akwụkwọ all this astrology been developed from this akwụkwọ anyị nwere ọra dem wrote it in a book but ọ dị na our own ihe anyị na-ebugharị apịrị apị ọ dị there from etus ọ dị na ihe anyị na-ebugharị apịrị apị ọ dị there the knowledge is there open in black and white so ọ bụrụ na ị ghọtara ya gbasie mbọ ike gbasie mbọ ike nwere onye o privilege to him ihe ọ na-egosi bụ na you are not working hard enough ị naghị awọk hard enough so taa ndụ gị afụfụ taa ndụ gị afụfụ so press your mind ebe a ka nsogbu dị all the mind na-agụ asị the mind always lie to you all the spirit body tia tia mechie ọnụ tia chọta bụ tia nọdụ anị sit down let me speak then you observe what is happening around you to bring a new life dị gwa ihe ọ ga-eme tell the spirit what to do Eh! ọnụ na-ekwuru ozi ekene m ikene mmụọ na-emere gị ife gaa gaa n'ogwu eriri afụrụ kọba onye si na ọ bụghị ọbụla ome gịnị kpọmkpọ ọgụ ma ọgwa na-etere ọba so ụmụ ibe aga m eje ka m jee mee ihe ọzọ anyị ga-ewetakwuru n'ozi n'oge na-adịghị anya ozigbu na ndị otie gbaanụ mbọ ka ihe mmiri a ka efinishie ya ụba na ndị otie biko nụ ọdịnala heritage center ndozi ọdịnala heritage center ka efinish ya ka esi ya nwanne ka anyị gwazie ndị igbo na enwere ihe wu ndozi ọdịnala na ọ bụrụ ihe facebook nọ ihe a na-eme na omenala <laughs> omenala ozi na john the baptist na-eti mkpụrụ ọzara ha je kọpụpụchacha ihe ndị igbo na-eme ha je were ede na akwụkwọ kele emuzie dị na ofit anyị abazie na akụkọ mba ọ omenala igbo ya ka ndị a na-akpọ john the baptist ọnya maka ha dere na akwụkwọ john omenala igbo john the baptist so rapụrụ ndị na-eme ihe ha na-eme we know why they do it don't worry yourself they will come anyị fụrụ onye ọbụla n'anya nwere onye anyị na-ese okwu ka ọ dịba na-eche ụmụ ibe